ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chesị udo niile dịnye nụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu toni eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụ site na ngalaba nke naijiria n'ime olugweru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ọma si eru unu nso n'ogodo ugbu a ka udo nke chineke nkechasị udo niile dị ya n'ụlọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-eleba anya brad na akwụkwọ nsọ dịka anyị si na-eme anyị ga-eleba anya n'akwụkwọ ilu ilu isi nke iri abụọ na itenaine ngagụ amaokwu nke iri na asatọ ilu isi nke iri abụọ na itenaine amaokwu nke iri na asatọ ọsị mgbe ọhụụ na-adịghị ndị ala ahụ adịghị nchịkọta ma onye na-edebe iwu ihe na-agara onye ahụ nke ọma ka chineke were ebere na afọ ọma ya gozie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwana anyị ezi ngọzi pụrụ iche mepe anyị isi obi anyị na aha jizọs kraịst onye nwe anyị emem na anyị ga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akụ ga-abụ nwee ọhụụ ọhụụ agba nke abụọ nwee ọhụụ ọhụrụ agba nke abụọ na ịga n'iru dị ka ebe anyị jedebere n'izu gara aga anyị fụtara na ọ mma inwe ọhụ ọhụrụ ọbụla dịka anyị batara na arọ ọfụrụ nke a chineke bụ onye na-eme ihe ọhụụ oge ọbụla iteta ụra ụtụtụ ụtụtụ ọbụla na-abụ ụtụtụ ọhụụ ụbọchị ọbụla na-abụ ụbọchị ọhụrụ arọ ọbụla na-abụ arọ ọhụrụ n'ihi na ọ bụ isi n'ike wee na n'ike isi na ebube n'ebube isi na mbuli elu wee na-arịgo na mbuli elu nke kachasịnị o wee bụrụ ihe kwesịrị na mmalite ahọ nke bụ aha ọhụrụ nke anyị malitere na anyị ga-eleba anya tinye uchu na ike ime ka aha ọhụrụ nke a maa mma ma karịsịa ahọ ndị ọzọ gara aga ahọ ndị ọzọ gara aga mara mma n'ihi na anyị dị ndụ welite n'ụbọchị nke taa chineke gosi anyị n'arọ ndị gara aga mana ka chi na-ehu ka a na-aba aha ọhụrụ ka anyị mbụ a na-aba ụbọchị ọhụrụ o kwesịrị ka ụbọchị na-amara anyị mma na-aga n'iru n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na ụzọ nke onye ezi ome na-achawanye dịka ụbọchị dịka ehihie dịkwana ka ebe ebe chi hụrụ na ebe ihe dị wee bụrụ ihe kwesịrị nri na anyị gara aga n'iru ịnụ osisi ụzọ chineke ike ka mmasị ya na ịdị mma ya na ngọzi ya na ọganiru ya bụrụ ihe nke oyi iji achụ achụ mma ịtakọ esidịrị anyị na arọ nke na kraịst jizọs wee nwa amen na izuụka gara aga n'izu gara aga anyị lebara anya mgbe anyị ka na-akọ gbasara josef ifu na josef matara chineke site na nna ya bụ jekọb jekọb o kwere nghọta na jekọb bụ nna ya kọrọ ya akụkọ ọgbụgba ndụ na bụ nna ya bụ isak nwere na nna ya nna nna ya bụ ebraham nwere josef wee bụrụ onye tụkwasịrị obi ọbụnadị n'akụkọ ndị a na-ịga n'iru anyị afụwo akụkọ na ihe mere nne na-akwọ nsọ na ihe chineke mere ndị nke buru ụzọ gbawa ọsọ nka ịfụ na chineke adịghị agharịpụ chineke adịghị alị ndị ya baịbụl mere ka ha mata n'akwụkwọ daniel isi nke iri abụọ iri na abụọ ọ sị na ndị nke mara chineke ha na ha ga-adị ike na-ewukwa ewu josef mara chineke nke abraham nke azik na nke jakob o wee jidesie okwu ya ike o wee jidesie nzọụkwụ ya ike ọbụna dị na mgbe ọ fụrụ ọhụ mgbe chineke kpughere ihe nzuzo n'ihi na akwụkwọ nsọ mere ka amata sị na ihe nzuzo nke chineke dịrị ndị na-atụ egwu ya ị na-atụ egwu chineke ị ga-afụ ihe nzuzo nke chineke na nke ịga n'iru na nke ụmụ gị na nke ezinụlọ gị na gị onwe gị ọ bụghị mgbe ndị mgbaasị chetara gba ya na ị ga-abụ nke a nke ọzọ ma ọ bụ mgbe ichetere gaa na nke dibịa ọ bụ mgbe ichetere gaa na nke ndị amụma ụgha ha wee buru gị amụma wee sị gị na nke ọzọ na nke ọzọ ga-eme kama ị ga-abụ onye nke chineke ga-ekpughere ihe nzuzo nke pụrụ iche ike na-ekpere na n'ife chineke ofe ọ ga na-akparịtara gị ụka dịka nna na nwa ị ka abụkwa n'ihe nzuzo dị iche iche n'ebe o kwesịrị n'ihi na o nweghị nna ga-enwe nwa okwe ka nwa ha na-aga n'isi kama ọ ga-ekpughere ma kụziekwara ya ma nyekwa ya ntụziaka nke pụrụ iche ọbara dị nke ojiji ebi ezi ndụ n'ihi na nna na-akụziri nwa ezi ihe etu a chineke si akụziri ụmụ ya ezi ihe akwụkwọ mere ka anyị mata na akwụkwọ jọn isi nke mbụ na amaokwu nke iri na abụọ si na ndị nke kwere na kraịst jizọs ndị a ka onye nyere ikikere iji wee bụ ụmụ chineke ile anya fụ na josef kwenyere ihe ndị a niile na-akụziri ya mgbe ụmụnne na-akwa ya emu ọ maara na o ebe ọ na-eje ọbụna dị mgbe ha rere na mgbe ha chọọ ka ha bibie ọbụna dị ọhụ nke chineke nyere ihe ndị a niile ewepụghị mmụọ nke chineke nke dị n'ime josef ha dọkara uwe ya ma ha adọkaghị mmụọ nke chineke n'ime ya ị nwere mmụọ nke chineke mmụọ nke chineke na enweta ịhụnanya mmụọ nke chineke na-enye udo mmụọ nke chineke na-enye mweda n'ala na ngọzi pụrụ iche ihe ndị a niile bụ ihe anyị e kwesịrị inwe na-arọ nka ka o ji abụ mgbe ajọ ahụ ya abịa mgbe ọnwa ga-abịa ịnwale ma anyị napụ anyị ngozi nke chineke ka anyị bụrụ ndị nke kwudosiri ike na nkume nke ebighị ebi arọ nke a ga-ama ma karịa arọ gara aga mgbe josef nọ n'ụlọ mkpọrọ mgbe josef nọ na be mgbe josef nọ n'ihe niile ọbụna dị na ebe a niile na-ekwesịghị dị ka si nwee olileanya o onweghị ihe ntamu ma ihe uru uju nke dị n'obi josef akwụkwọ nsọ mere ka anyị mata si na n'ihe niile a na chineke nọnyere josef o nwere ndụ ya abịa na-ebi ọchụfuo mmụọ nke chineke ị na-ebi ndụ ntamụ ị na-ebi ndụ ekworo ị na-ebi ndụ ọjọọ na-ebi ndụ afọ gị mmadụ ibe gị n'afọ chineke n'anya ọ ga-eme ka mmụọ nke chineke gbara onye ahụ ọsọ ma ị na-ebi ndụ nwere udo ndụ ịfụnanya ndụ ịgbaghara mmadụ ibe gị na ndụ ilekwasị chineke anya okwukwe ịfụ na ihe niile ga-agara ya nke ọma ihe a bụ inwe ọha ọhụụ ka anyị na-akọwa n'arọ nka ihe a bụ ndụ nke eduba anyị n'ezi ndụ nke ya emepere anyị ụzọ mechiri emechi o nwegasịrị ụzọ ndị mmadụ ji aka ha mechiri onwe ha chena mmadụ ibe ha na-eme ha ọ bụ mmadụ na-eme gị ihe abụghị nwa ji aka mechie ụzọ mgbe ị mepere ụzọ a ya afụ na chineke ga-emeghere ụzọ karịsịa ji aka ha mepee ụzọ imechiri wepụ ekworo wepụ ntamụ wepụ ikwe emu wepụ iburu mmadụ ibe gị ihe ọjọọ n'obi wepụ adịghị n'otu ị na-eme ka mmadụ na mmadụ nọdị n'esemokwu esi onye a jisi gị nke ịkọrọ onye nke nke ọzọ onye a sị onye nke onye nke si ị na-asị akụ asịrị na-enweghị isi n'ọdụ iji megide mmadụ ibe gị ihe ndị a niile ga-eme ka ụzọ mechiere onye ahụ ma mgbe iji aka ya mepee ụzọ si n'ịhụnanya na ịdị n'otu n'inwe udo na ikpe udo n'etiti mmadụ ị ga-afụ na ị ga-aga n'iru na arọ nka karịa na gara aga ma nke kachasị nke ọ bụ na jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị ịma na ebidobeghị na-abụ the starting point dịka ndị oyibo na-ekwu na-abụ the first step na-abụ nzonye ụkwụ nke mbụ ọ bụ na inwebe kraịst jizọs dịka onye nwe na nzọpụta gị wulata isi n'ebe ọ bụla nọ n'ogodo ugbu a ka ebidogode na nke ahụ si chineke na-elatawo na emere nye ebere ọ kagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ debe afa gị na nke ndụ ife udo nke chineke nke si n'ime kraịst jizọs ka na-enweta ndụ ka na-enweta ọganihu ka na-enweta ngozi pụrụ iche mgbe ị na-eme nke a ị ga-afụ ngozi nke pụrụ iche na ndụ gị na jizọs kraịst bụ onye nwe anyị eme matani na ozi a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akara ndị Baptist Mission Association nke mba Afrịka gba gburugburu unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa 08132900111 udo nke chineke nkechasị udo na-edere ọnụ bụrụ mgbe anyị ga-ahụ ọzọ n'aha jizọs kraịst bụ onye nwe amen